ụmụnne n'ime chineke ka udo na amara nke chineke nke kachasị ihe ndị dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị e amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị life wọd redio ministri akala ndị baptist missionary association nke mba afrịka gba gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọ nke dị n'ime ibadan n'ọyọ steeti ka ozi ọma si eru n'uso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kasị udo na-edere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ ndị hibru ebe a ka anyị ga-esi wee nwee ihe mmụta anyị n'ụbọchị nke taa akwụkwọ ndị hibru isi nke itenaine a ga-agụ amaokwu nke iri abụọ wee ruo na amaokwu nke iri na anọ hibru 9:12-14 ndị hibru isi nke itenaine amaokwu nke iri na abụọ wee ruo na nke iri na anọ ọsị o siteghịkwa na ọbara nke ewu na nke ụmụ ehi kama o sitere na ọbara nke ya onwe ya baa n'ebe nsọ naanị otu mgbe ebe ọ chụpụtara mgbapụta ebighị ebi n'ihi na a sị na ọbara nke ewu na nke oke ehi na ntụ na ntụ nke nwa agbọghọ ehi mgbe ọ na-efesa ndị emerụworo emerụ na-edo mmadụ nsọ ime ka anụ arụ ha dị ọcha iri ọbara kraịst onye sitere n'aka mmụọ ebighị ebi chee onwe ya na-ataghị ụta n'iru chineke ga-esi aṅa ghara ime akọ na uche anyị ka ọ dị karịa ọcha nke ukwuu rinne pụọ n'ọlụ niile nwụrụ anwụ ikpere chineke dị ndụ ka anyị gaa. na ndị hibru isi nke iri anyị ga-agụ naanị amaokwu nke anọ ndị hibru isi nke iri amaokwu nke anọ ọsị n'ihi na ọbara nke oke ehi na nke ewu apụghị iwepụ mmehie ka chineke were ebere na afọ ọma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ezi ngọzi pụrụ iche dịka o si kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru anyị ga-eji ihe a ga-eji wee mere isi okwu anyị ga-abụ ike dị n'ọbara jizọs ike dị n'ọbara jizọs na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa na ebe anyị gụpụtara o gosiri anyị ikike ịkọwa na ihe si na agbụrụ ochie na mgbe nke ochie na mgbe nke ụmụ israel oge nke um, moses wee ruta na mgbe kraịst bịara o na-akọwa ọbụna anyị lefụ akwụkwọ um, exodus na leviticus na akwụkwọ mbụ nke moses dere ọ kwatara anyị ike dị na ọbara nke eh, ụmụ anụ ọhịa ihe dịka um, egwu na atụrụ ejigasị achụ aja na ụmụ ebili ejigasị achụ aja mgbe nke ha ihe a bụ awụfu ọbara ọbara bụ nke ya eme ka mmadụ na chineke nọdị n'udo maọbụ ka e wee chọta ihu nke chineke na ikpere ekpere ma ọ bụ ka na ịchụ àjà wee nne chineke ka na mmadụ wee kparịta ụka ma ndị nke na-eme ya mgbe ochie aha bụ ndị nke odoro ndị nke o nso ma ndị nke ọ rọpụtara dịka ndị nke na-achụ àjà dịka eron na ndị ụmụ livit mana ọ bụ na ilezi anya fụ na ha na-eme mgbe ọbụla ụmụ nke a na-eme n'ọnwa kwuru n'izu n'izu nwee nke a na-enwe kwa ụbọchị nwee nke a na-enwe nke a na-eme n'ọnwa nwee nke a na-eme na arọ kwuru arọ mana ihe ndị a niile gosi anyị na a na-ebu emekwa nke mekwasakwa ọzọ n'ihi na ike dị na ha apụghị ime ka mmadụ gudosie ike maka ya na chineke na-aga njem dị ka o si wee kwesị ya ka chineke ji ewepụta wee rọpụtara anyị nyekwana anyị onyinye nwa nwoke ọkpara ya bụ jizọs kraịst onye nke bịara wee tụọ ndụ ya n'ihe efu wee nye anyị tọgbọ ndụ ya n'efu ka o were onwe chụọ àjà n'obe nke kalvarị ka o wee gbapụta anyị na mmehie nke mgbe ochie ha wee rute n'ugbu a o na-egosi anyị na mgbe jizọs ji onwe wee chụọ àjà n'elu obe na ọbara nke ọ kwafuru n'obe nke kalvarị abụrụgo ọbara nke wetara udo nye mmadụ abụrụgo ọbara nke wetara ehi na n'oru nye mmadụ na ọbara nke ya nwa dị ike karịa ọbara ewu na ọbara atụrụ na ọbara ihe ụmụ anụmanụ dịgasị iche iche ha na-eji were achụ àjà mgbe ochie ahụ wee na-akọwapụtara anyị na ọbara nke kraịst steri na mgbe mbụre wee na-ekwu okwu steri na mgbe mbụ wee na-adị ike steri na n'ọtụtụ mbụrị wee mee ka anyị na chineke ga-abụ dịka nna na nwa anna n'ọbara nke a enweghị ntụpọ ọbụla ka ọbara nke ehi na nke ewu na nke atụrụ n'ihi na mgbe mbụ e si were ọbara nke agbọghọ ewu ma ọbara nke na-aa erubeghị n'otu ahụ ma nke na-erubeghị na arọ nke ahụ na-enwegasịrị ihe ntụziaka gasị na-egosipụta ndị eji eji wee chụọ aja na ndị agha ma wee chụọ aja ọ bụghị ehi ọbụla ị wetara wee je chụọ aja ọ bụghị ebili ọbụla ị wetara wee were bogote iji ebe na-achụ aja ihe ndị a eje ha nara aja ha ndị a mana ọbara nke kraịst enweghị ntụpọ ọbụla na ihe gbasara njọ maọbụ ihe gbasara ihe ihe mmebi maọbụ ihe rụrụ arụ owena ọbara nke a dị ike siteri na mbụ ndị nke na-achụ àjà n'oge oge nke a ka kraịst jechaa n'obe nke kalvarị wee nwụọ wee bogo n'eluigwe wee na-ekwukwara e, e, e, anyị ọnụ anyị n'ebe chineke nọ ndị nke ka na-achụ àjà ọkụkọ ka na-achụ àjà nnukwute ebili oke ehi na atụrụ dịgasị iche iche na-akwafe ọbara Eh, ehi na nke ma ndị na-eme nke mmadụ akwafe ọbara nke mmadụ ndị a aghọta ha ụzọ nke chineke ndị a ka na-agagharị na mkpụrụ isi ndị a ka na-agagharị na-enweghị chineke ndị a ka na-emegide ihe dere n'iwu ha na ndị a amataghị chineke n'ihi na mmata nke kraịst na aja nke o ji onwe ya wee su n'elu obe emewuo ka anyị fụ ihe karịa ọbara nke a dị ike karịa ọbara e, e, ọbara ndị ihe niile gara aga ọbara ihe na ọbara atụrụ na ọbara ihe niile n'ihi na n'otu mgbe ebe anyị gụpụtasị na n'otu mgbe ka o ji ọbara wee chụọ àjà ọbara wee na-ekwurịta okwu wee na-adịrịta ike wee na-adịrịta ire site na mgbe aha wee ruo n'oge a ikwupụta mmehie ọbara ga-asacha ya na mmehie ikwupụta adịghị ike gị ọbara ga-asacha gị ị na n'oru na ihe mgbagwoju anya dị iche iche ihe anyị na akọpụta bụ na n'ike ka dị na ọbara jizọs wee ruo taa mana ya na-abụnọ ndị amataghị chineke na ndị na-akpọdo okwu chineke isi na-asị na ọbara ya na kemgbe ahụ ọbara ahụ kwuchara nke mgbe ahụ e ji webara achụchụ aja na nke ahụ anaghị arụzi ọrụ ma ọrụ na ha adịzi irezi defọ naanị nwekwara iji igotekwazi ehi maọbụ atụrụ maọbụ ihe ijo iji wee chụọ àjà wee ka ha were na-akịkwa n'isi ndị na-eme nke a amataghị ihe a na-eme ndị na-eme nke a na-agaghị agaghị esona na ndị na-eme nke a wepụtụgo onwe gị na ịchụ àja nke ebili na ihe ndị ọzọ dịgachi iche iche were onwe gị nyefee n'aka jizọs kraịst ọ bụrụ na ime ka ebu na eme ka ịnyebe onwe gị kwupụta mmehie gị ọ ga-agbaghara gị a ga-ejikwa ọbara nke kraịst a wee gị wee pụọ n'uru na mmehie iwe bụrụ onye nke were ọhụrụ na onye nke were ọzọ na onye nke ga-enwe nghọta n'ụzọ nke chineke na n'ụzọ nke okwu ya na n'ụzọ nke ikpere ya n'ihi na ndị matara chineke akwụkwọ nsọ mere ka anyị nweta na ha ga-adị ike na-ewukwa ewu ọbara jizọs ga-eme ka ị pụọ n'uru ọbara jizọs ga-eme ka anya anya isi gị sape ka ị na-afụ mma na ịdị mma nke chineke n'ife ofufe na iso ụzọ ya na ijere ya ozi n'ime ihe kwesịrị ikome na ịfụkwana ya n'anya n'ihi na mgbe fụrụ chineke n'anya ị ga na-eso okwu ya mgbe fụrụ chineke n'anya ị ga na-ekpere ya mgbe fụrụ chineke n'anya ị ga na-efe ya ofufe na-ejekwara ya ozi dịka o si wee kwesị na-arubekwa isi n'okwu ya dịka o si enye gị ndụmọdụ n'ihi na ndị nke na-agaghị n'ụzọ nke ụzọ ha na ụzọ nke na-ezighị ezi ma ọ isi ndị dibịa na ndị mgbaasị na ndị mm, mm, ndị mm, amụma ụgha ndị a amataghị eziokwu akwụkwọ nsọ mere ka anyị mata n'akwụkwọ jọn ọ sị na ị ga-amata eziokwu eziokwu a ga-emekwa ka ị pụọ n'uru gị onye na-ege ntị ịmatawo eziokwu eziokwu ịmatara omego ka ị pụọ n'uru ka ọ na-abịa ịnụcha eziokwu ịghachikwa azụ jeekwa ijekwa ebe ihe eti kwesịghị n'uru ọ dịghị mma etu aha ọ bụ na ịpụta kwudosi ike n'okwukwe kwudosi ike na iso ụzọ nke kraịst kwudosie ike n'iso ndị nke kraịst kwudosie ike a na-akwagodo ya emu a na-ekwugodi okwu ọjọọ banyere gị kwudosi ike alena anya n'ụjọ ma ọ bụkwana sị na ndị nke a ga-emeri gị ndị nke kraịst onwe ihe ọbụla ga-emeri ha n'agha agha ya ebu ikuku ga-eku ihe na-adịghị ike na ihe na-ekwesịghị enyi ga-abịa imegide gịnị ma ekwudosi ike chineke ga-azọpụta gị ị ga-abụ onye nwere mmeri etu a ka ọ ga-adịrị gị n'arọ nke a ọbara jizọs nke na-ekwu okwu n'isi gị n'ihi na ọ dị ire na-aganịta iru na-adịrịta ire ebe ọ bụla ị nọ n'oge dị ugbu a ọ bụla ị natabeghị Jizọs Kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe a bụ ohere nke dịrị gịnị iji wee nabata Kraịst Jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe dị ukwuu na ihe dị ihe n'ime ndụ gị hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a n'ihi na nke a bụ mbido ntọala anyị ga-atọgodi ka ị wee bụrụ onye nke na-eso ụzọ nke Chineke hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu ahụ site Chineke na-elatawo n'ịchọrọ ịbụ nwa ya n'ịchọrọ ịbụ nke ya ị chọrọ ka ọbara nke jizọs ya ọbara nke na-ekwu e-, okwu ọma n'isi mmadụ ọbara nke na-eme ka mmadụ pụọ n'uru ọbara nke na-eme ka njọ mmadụ bụrụ ihe sachapụrụ bụrụkwa ihe echefuru echefu ka o deba afa gị n'akwụkwọ nke ndụ ka gbuo afa gị n'aka nke ọnwụ mgbe ị na-eme nke ị ga-afụ ihe dị ukwuu na ihe dị iche n'ime ndụ gị ka anyị kpere chineke chukwu onye dị nsọ onye dị ebube onye pụrụ ime ihe niile anyị ekele gị sọpụrụ gị ọbụla dị na okwu nke a kiji iji wee anyị ume lee nye ụmụ uru gị ndị a ndị nke nọ n'okwu gị wee kwerekwanye dị ka o si wee pụta n'ọnụ gị n'oge dị ugbu a onye nwanyị chineke mere ha ebere deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ ka ọbara jizọs nke na-asacha njọ na mmehie sapụ ha ka ha bụrụ ndị nke amụrụ ọhụrụ anyị ekweta n'ihi emezu nke a aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị emem gị onye mere nke a mata na-edebakwa afọ ga n'akwụkwọ nke ndụ jidesie ike n'iso ụzọ nke chineke na okwukwe na iso ndị nke kraịst n'ihe niile ị ga-afụ mpụta nke pụrụ iche n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ịmata na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry ụnụ ga-enweta ibi iko na isi so n'ihe onye niile nke chineke kwadoro ọnụ nke nka ụnụ ga-enweta ya na mmezu n'aha jizọs ihe niile nke ụnụ chọrọ ọnụ chọọ ajụjụ ma okwu ma ọ ndụmọdụ unu ga-afụ ihe